na netwọk anyị na-eme na-eme na-eme majik unu mana ọ nwere ka ọnọdụ si wee dị nya bikonu tupu ndị mmadụ abịa nyebe kọmentị dị iche iche yes i know i look like death warmed up but doesn't matter nwanne m nwoke si na arụ talata dị na arụ ịta anya so ka anyị na-agakwanụ ekene ọma ụmụnne m ka anyị gabakwanụ <clears throat> maka na ume adịrọ tata <laughs> ee ka anyị gabakwanụ ozi mgbede ọmanụ daalụnụ mgbede ọmanụ mgbede ọmanụ unu mana anọ m ya mama anọsịrị ya ya anọ dị ka ụgbọ ụgbọ ụgbọ akpụ a na-akwụ aka nọ <laughs> ee ya na ụmụnne m ka anyị nọ n'efe anyị ji maka ya bịa ozi m ji maka ya tata bụ ekewa ekewa afọ ozi m ji bịa tata bụ ekewa ekewa onye ozi a gbasalụ bụ ana maka na anyị nọ n'ọnwa ana ya biko nu welụnụ nke unu si wee fụ m na-arụ tala ata dị na-arụ onye talia emesịa ọpụtakwa mgbede ọmanụ o ka anyị gaba n'agbanyeghị na mbido <clears throat> maka ọgụ arụ maka na ọ fọlụ kịta okpolo ụbọchị asaa ka ịbanye arọ ọfụ ndị igbo okpolo ụbọchị ka ịbanye arọ ọfụ nke ndị igbo ka nwekwala ohere a wee zikwa obele ozi gbasala ọgụ arọ ndị igbo ndị nke m na-emepụta ya na nchịkọta arọ ndị igbo ndị nke m na-emepụta ka m wee sị na maka na ọ nwere ọtụtụ ife na-emegasị ka m were ohere a wee kọwaa etu ife m bụ n'echiche n'echiche m biko na ụmụnne m anyị niile bụ ndị Igbo na ọlụ ọma niile anyị na-alụ na ma ya na-azụ afịa o ma ya emeghele ụlọ akwụkwọ o ma ya na-ele ọgwụ o ma ọ bụ n'ime ezinụlọ anyị o ife m na-ewepụta ọgụ ara abụ ka anyị ncha niile wee nwee ike wee solu n'usoro a wee na-anwa ọnwa izu na ọnwa na arọ oge ndị Igbo nwere ifefa na-akpọ mgba arọ ọgụ ara bụ arọ etiaba ife dịka anyị e si mara ife niile gbasa Igbo na onwero ife na-eme na nkịtị arụ eti a bụ ife a mbido mebe ya bụ ọgụ arụ nnukwu imeghe emeghe ga-abụ n'arụ ịnọ ya na arọ nke na-abịa 2021 onye kpatara na mụnwa na-aba anyị n'ọnwa isii ebirom ya ebirom ọgụ arụ a eburom ya agaghalịba mana ama m na onwe ndị na-ebi ebuli ya na-agagharị mana agwago mfafa kwụsị maka na ife niile nwee ka esi eme ya ọ dị mma akaro wee lọnch ọgụ ara lọnch ife anyị na-emegodu bụ na anyị na-ezite ozi <clears throat> anyị na-agbasa ozi ka anyị wee lokịta agbasaba ozi ka anyị wee gwọtasịa ife gbasalịa mana ọ ka nwere ife ife dị obele obele m ka na-atụzikwa aka n'ime ya na emesịa emeghalị emesịa emeghalịa wee na-akwachie ọ wee dị mma maka na anyị ma na ife igbo niile bụ na ịnọ ka ọbịa wee nọdụ ya na anyị agago mbụ gaa abụ gaa atọ ọ anyị ofu arọ na arọ 2021 ka nna anyị onye ọbụla bụ onye igbo ka nna anyị anyị nwa bụ ndị igbo ka anyị wee nwee ike wee kwado n'uju wee nwee ike wee bido ime emume inwe aṅụli arụ ọfụ nke nke anyị ma ndị nọ na mba ọ bụ na anyị ncha ga-enwe ike ịna nya sị m ka m welu ohere a wee wepụta ozi gbasalụ ọgụ arụ maka na ọbụrụ mgbọsi edina nwaanyị ka afọ na-ebu ọbụrụ mgbọsi egwulu onunu na-akwadogo ịlụ ụlọ ka a na-alụsị ụlọ ọ na-aga alụsịa ụlọ emeghe ya emeghe emeghe na emeghe mmadụ ewebibe n'ime ife ọbụla gbasara igbo bụ usoro o nwere usoro anyị si eso ife ya biko anụ m onye ọbụla n'ime anyị onye nwere ebe ọ na-azụ afịa ebe ọ na-eme ife isi ebe ọ na-ele nne anyị nwere ike iwere ọgụ ara bepụta afa afa ebe ị na-azụ afịa tinye <clears throat> mana biko ka ị na-eme nke a ka ị ga-elotakwa na ị ga-ekwukwa na onye bile ọgwụ ara bụ adaobi ijele ya ọ ga-enwe reference ị ga ereference ya to adaobi ijele ị ga site to adaobi ijele maka na onwe ndị na-ewere ọgwụ ara bịalịsịa mana agwago mfafa akwụsịgo agwago mfafa akwụsịgo maka na ndị igbo si n'ugwu bụ nkwanyelụ nkwanyelụ na-etu ogbu ọkụkọ inye ewu ogbue inye efi ogbue ya na mmadụ ama nwere ọgụ arọ m wepụ afa m afọ ife ọ na-eme tinye n'ime bulie gbaje na aba bie 1000 kọpị na-ele ọdịrọ mma so ndị na-eme etu agụgụ mfafa kwụsị na ọ bụrụ etu o si kwesị ọ bụrụ etu o si kwesị anyị bidogoro na-emepụta ya obele obele m na-ezisasi ozi ọ bụrụ na m chọọ ka ọ dị etu a mma nzisa ozie aga m emie mmesị anya m jee bie anya n'ebe m nwee printing press na ọnịcha mbicha anya ele nya nlesizi anya mpụtazia m na-ekwu maka ya ya na ọ bụrụ na mụ nwa emerịa ịtụ a ọ dịrọ mma na onye ọzọ ga-eje bulie jee bie obi ya anya otinye afịa wee buru na-agagharị mafa bụ ndị otu ma mmadụ na-eme ya so agwago m ndị na-eme etu afa kwụsị ya maka na ọ bụrụ na ọ ka nwee ife aka ga akpa aka na ya fa ghọtara ofe amarọ ka ọ wee dịkwa alụfa nwa nwa maka na ọ bụrụ ofa bụla ego faji ebisi enyi echi niile mpụta m sị na ọ nwee ife m chi ịkpa aka ọ na-afa nwa n'iyi ya na m si ka m were ohere a wee gwakwa anyị niile ebe anyị anọ na n'ụwa n'ọnya ka m ji ezipụta ya ka anyị e welu n'oge kịta wee ghọta ebe anyị na-aga welu n'oge kịta nwee nkwadobe na o oge oge elue ife niile bụ nwayọọ nwayọọ ka ife na-aga na-eji ebido akụba egwu agwụ na-ebido nwayọọ nwayọọ wee na-akụ mana onwe oge ọ na-elue oronibe ọkpa mana onwe ndị ga-aba akụrọ na sọsọ ogene ka ebidogodo ịkụ ịkụ akụ akadụ na-ewe tinye ịchaka na udu fepụ mabe enu ọjị amamife fa ga-emesi mgbe udu na ife ndị ọzọ banye ya na igbo anyị na-achọ bụ igbo anyị ga-eji nwayọọ nwayọọ wee ghọta ebe anyị na-aga ọ bụrụ ekwu na ara tata mmadụ efepụ bụrụ gbanarịa Concord onye ọbụla na-agba ka Concord ya ada ka Concord maka na anyị ma na Concord batakpa ike mana anyị afụgo ebe ọ kwụsị ya na mgbe m bidoro ozi a na-ekwu ma ọ nwere ife m ji m atụ ama m atụ eji m awọ na mmiri oyi iji mmiri oyi wee gbuo awọ na iji mmiri ọkụ wee gbuo awọ onye kpata na mbịa ya na-achị na-amụlị ka ọ dị ka ya si na ọ nwere ife na-eme mana ya mana ọ ife na-eme ọ bụrụ mgbe ọbụla ịchọ ịnala obodo ike ka ị ga-eme na ịchọ ịnala ike maka na ime na ịchọ n'ala ike mgbe ụfọdụ ndị na achị n'ala ike akwụsị gị mgbe ụfọdụ ejikwa egwuregwu a na-egwu egwu kịta mmiri a na-edeba na-edeba na-edeba ọ ụzọ m si bido ya maka njikpa ọnya awọ na mmiri igbu awọ na mmiri nke mbụ were awọ dị ndụ wele ite sinye n'ọkụ mmiri ọkụ sụba gbanye mmiri na ite a mmiri ọkụ sụba ịtụnye ya awọ dị ndụ awọ dị ndụ ga-ama pakapakapakapaka felesịa mmiri n'ebe niile ma n'enu ma n'enu ma n'enu selin ma n'aja ma na-arụ gị ma n'ebe niile ọ ga-emegide ọ ga-etigide akpịa ọnwa tupu ọnwa mgbe awa a ga-eji wee nwụ ife ị ga-eficha ọlụ ị ga-alụ ga-aka nkụ ọlụ ị ga-alụ ga-aka nkụ ife ga-emebi emebi ga-aka nkụ mana etu ozi nwee ike isi wee gbuo awọ bụ iwetakwanya bụ ite igbanye mmiri oyi idonye ite a n'ọkụ ka mmiri a dị oyi iwere awọ dị ndụ tinye n'ime ya gịnị na-eme ka mmiri na-adị ọkụ awọ a na-eme arụ a ọ na-arụ a na-adị ọkụ ka mmiri mmiri na-adị ọkụ awa na-adị ọkụ ka mmiri na mmiri ga na-adị ọkụ mmiri ebido sụba awa nwa ọma mmedụ pim maka na o ji nwayọọ nwayọọ ọ etu a ka anyị si bido ije a mana onwe ndị jee bulie n'ike na-aga anyị achọrọ ka ọ dị ka ife niile ndị Igbo na-eme emebenarị tibe oke mkpu ọ dịka anyị asị na na onwe ife a na-eme anyị abido nwebe nsogbu ya anọọ nwayọọ nwayọọ ka anyị ji na-eweta ozi a nwayọọ nwayọọ ka anyị ga-eji na-anweta mgbanwe a ọ dị ka a ga-asị na ọ nwere ife na-eme mana ọ nwee ife na-eme maka na anyị ji ya n'ala igbo fụ were anya mfụ wekwala mụnwa na onwe mmekwa ya fụkwa na ndị igbo ndị be anyị na-anaghachite anyị niile na-ege ozi anyị ma na ndị be anyị na-anaghachite omenala. mana onwere onye fụ mgbosi anyị bụ egbe na-eti mkpu onwere onye fụ mgbosi anyị ji akwa na-agụ egwu na-aga na striti na-asị onye ọbụla nata onwere onye fụ mgbosi anyị nọ na-atọlụ mmadụ mana ụmụ nwantịntị ife anyị na-eme ọ na-aga ọ na-aba ndị mmadụ ntị ya ka ndị mmadụ ka anyị egbuji n'ahịa ụkwụ tupu anyị agaba ebe anyị na-aga na ka m ji wee na-ekwu ụmụnne m na ife niile a na-eme n'ụwa a bụ etu isi kpa nkata gị ịkpa nkata gị ọfụma inweta mgbanwe mgbe mgbanwe a ga-abịa onwere onye ga-ama maka onwere onye ma ebe o si bido karịa na mmadụ pụta fepụ n'ike tibe oke mkpu ewelie mmanụ ya na onye nwa bụ ife m na-ayọ biko ka anyị ra onye ọbụla ife ọbụla ị na-eme ma ị bụ onye nwere ebe a na-akpa isi anyị chọrọ ka ọgụ arụ apụta iwele ofu imee ya itinye afọ ebe na-akpa isi itinye isaiti ya na onye meli maka na ọnyanwa bụ na fancha bụ ife anyị ga-akọvata ife anyị ga-ekwu maka ya tata ugwu bụ nkwanyelụ nkwanyelụ onwe ife nne gị meelụ gị esi na nne mekwolu m ịtụ a onwe ife nna meelụ gị esi na dịka anyị na-esi ekwu n'okwu asị hei nne m sikwuo nna m sikwuo nwanne m sikwa ndị mbụ sikwa ndị egede sikwa <clears throat> dịka dr osuagwu si gwa m dịka a na-ene ume si gwa m dịka ndị dị iche iche sikwu inye ife ndị nwa bekee na-akpọ ọnọ tohu ọnọ iziu ife a bụ ife ndị nwa bekee na-akpọ ee e, e, ọ na imeli etu a ọ bụla ori na asụsụ bekee na ori akwụkwọ fa na-akpọ plagiarism onye ọbụla jere akwụkwọ ma nke a ọbụlụ na ala igbo bụrụ ori imeli etu ọbụrụ ori maka na ife ọ bụbu ori onye ji ebu ife ji ọkụ ya na anyị ga na-ekwulili ebe ife si bịa na ebe ife onye na-eme ọ ya nwa bekee na-eme ya na idecha akwụkwọ ide site ide acknowledgement ị ga ndị ndị ele aka inye kredit ndị dị iche iche iche iche then i reference a ah, ndị isi n'aka fa wee nweta idea ife ị na-ekwu ya na ọnwa bụ ife m yọdebe ndị igbo ka anyị nwee ike wee nwee nye that credit to ụla niile m na-echu n'oge niile m na-ewepụta bụrụ mmadụ pụta were ọlụ m lụ ọlụcha ọlụ m lụ afa m maka afa m dị na every single page of my work and also ọlụ m na-alụ dị copyrighted so ka anyị wee daa bụ n'echi anyị enwebe nsogbu n'onyenwa ka m na-ayọ ụmụnne m so na anyị ga-eme ife niile ọpụta ọfụma o nwere onye kwesịrị ije bido bibe ee e, e, ọgụ arụ ndị igbo mass production nke iproduce thousands of copies alụ ka ọ bụ bịa bụrụ ndị na-asị na afa na-akwado ịbụ dibịa bịa bụrụ ndị na-asị na afa na-akwado ichi otu wee jụọ asị ee ọụkwụ a ka mgbada ya eji wee nwee di etu a ka anyị ga-esi bido so na m si ka m welụ nke a wee gwakwa anyị ka anyị niile dị nkwadobe na arọ na-abịanụ ka anyị banyezie n'ozi nke tata onye ọkwa ajụjụ emesịa ideelu m ozi akọwakwa m ọzọ anyị ma na anyị nọ n'ọnwa ana onye kpatara n'izu gara aga anyị kwuru na anyị na-achọ mmadụ teghete ya na ife anyị na-akọwa bụ na ije niile anyị na-eje isi na anyị na-abọnite mmụọ igbo na anyị na-achọ mmadụ teghete na onye igbo bụ mmadụ teghete onya ka igbo ji wee kpọọ onwe fa mmadụ ije n'asụsụ dị iche iche ife akpọrọ mmadụ dị iche mana igbo kpọrọ onwe fa mmadụ mmadụ a ife ọ na-apụta anyị akọwa ọtụtụ oge ọmandụ onye ma ife onye ma ndụ onye ma ife na mma ndụ ya na enwe ka esi akọwa ife ọ bụrụ nwa bekee osi na enwe different ways esi akọwa ife enwe literal interpretation ya bụ ọdịnarịlị etu ofeke si aghọta ife esi mmadụ ọghọta ya asị mmadụ mana ọ na a na-atụsa mmadụ atụsa enwe dipa na inwee mininu nke banyela abanye ịfụ na ọbụrụ ọsọ mmadụ ka ị na-ekwu na ife ị na-ekwu bụ nwa ndụ ị gafee nke afọ ị nwetakwa nkọwa nke ọzọ mikali nke a bụ ọma ndụ ya na ife a na-akọwa bụ na onye Igbo bụ enlightened being. onye ma ife enlightened being onye ma ife ya na ozi anyị tata ozi anyị tata na-asị na ekewa ekewa maka ife o ji ekwu etu a bụ maka gịnị na anyị nọ n'ọnwa ana na anyị bụ ndị Igbo na anyị nọ n'ọnwa ana na ọnwa ana anyị na o nwere ife ọ na-akọwa n'ịtụkwasịkwa na ndị akọwa ga-akọwa o wee na-akọwa na ana nwere nsọ maka na tupu mmadụ abụrụ mmadụ teghete tupu mmadụ abụrụ mmadụ teghete tupu mmadụ abụrụ onye ma ife tupu ife dị ndụ a kpọrọ mmadụ ewekpo ọnya ọmandu enlightened being ọ na-akọwa na ọ nwere ife ga-amụnye ga-enye ife ya bụ onwere ife ga-enye ama nke ife o ife ga-agbalị ama nke ife ya na o nwere ife ga-afụ nwa ọkụ anọ n'ime o wee binye ife ọ na-akọwa bụ na adịrọ adịrọ adịrọ n'afọ ama ọnya ka anyị ji bido maka na ọnwa anyị nọkịta anyị ga-eweghachi azụ bido mgbe anyị na-akọ maka ọgbọ anyị wee kwuo sị na mmiri ala dị mkpa maka nọ nke a bụ ife izizi eji akwadobe nwa dịka ana ka o wee nwee ike ịnabata nkuzi a ga-enye ya na-eto ya na ana anyị nọ n'ime ya kịta anyị na-ekwu maka ya na ana nwere nsọ maka na nsọ nụwa ana bụ ifenyana anyị bịa na ana ji nsọ wee bịa maka na ogu ji ana ogu jikwa mmadụ ya na nsọ a na-ekwu abụrụ sọsọ mmadụ ka o ji o ji ife niile anyị ekwughị ya na mbụ ma osisi dị n'ọfịa ma anụ ọfịa maka na osisi ụkwa datigbue mmadụ ụkwa emega alụ egbutue ya nkịta taa mmadụ tagbue mmadụ nkịta emega alụ nkịta ọbụla atalụ mmadụ emega alụ egbutue ya ya na ọbụrụ ọsọ mmadụ na-eme alụ ọbụrụ mmadụ na-emelụ anị ma mmụọ ma anụ ọfịa ma osisi na-emelụ anị ya na anị nwere ife ya na ya yi bịa na iwu a m na-akọwa bụrọdụ sọsọ na anị Igbo ka ọ dị iwu a bụ iwu zulu ụwa ọnụ maka dịka anyị si ghọta na ndị igbo na-ekwudo maka ụwa ndị igbo adịghị ekwudo ndị igbo adịghị afụdo ụwa dịka nwa bekee si kịta abịa kelisie ya na mkpirikpi na mkpirikpi ụwa nwa bekee igbo na-afụ bụ ofu ụwa nwee nọ n'ụwa bekee nwee nọ n'ụwa ndị igbo ofu ụwa ya na ụwa anyị nwa bụ anị ana anị adị bụa anị mmụọ na anị mmadụ ya nke gbasa mmadụ ka anyị na-ekwu maka ya na o ji nsọ wee si na mmụọ wee bịa o ji ogu ya na ọ nwekwa ka anyanwa ba anyị si akpa agwa ya dịka anyị si ekwu na mmadụ bụ onye igbo maala ife bụ onye dị enlightened n'ikwu na asụsụ nwa bekee ya mgbe ọbụla ya na-akpọ m na-akpọ gị mmadụ gị nwa na-akpọ m mmadụ anyị na-akpọ onwe anyị mmadụ na ọ nwere ife anyị na-akọwa na ya abụlugo ndị ndị nwere echiche na nghọta echiche na nghọta a bụ ife gbasara anị maka na ị nọrọ n'elu wee ọ bụrụ n'elu ka iko wee na-enwe echiche na nghọta ya na echiche na nghọta ọbụla bụ iwu ọbụla ọ gasịsịa iwulili bụ na ọ ga-agbado ụkwụ na anị maka na anị debele ife niile anị ji ife niile anị ji mmadụ niile anị na-eweta anyị ọnya ka anyị ji wee na-abụ abụ sị na mbụ gbawara abụọ chaa ife eke igbo wee nọdụ nyefe agwụ ife ji ọkụ dịka chi lọrọ ụwa igbo bụ mmụọ mmụọ bịala ụwa site na ana nke ji aja ya na ike nke ji ike okike ya ike aja ana ya na-ede aja anyị ya wee kpụọ igbo mmadụ n'ụzọ fa abụ ụzọ alụkwụsị ya na ife niile gbadokwala ụkwụ na anyị ọnya ka anyị ji wee na-enwe ọdịnala ọdịnala ya na tupu mmadụ a na-abụ mmadụ teghete tupu onye igbo a na-ezu oke na mmadụ tupu onye igbo abụrụ onye zuru oke tupu mgbe ọbụla anyị na-akpọ onye igbo mmadụ ife anyị na-ekwu bụ na ọ bụrụ nkịta ife anyị na-ekwu bụ na ọ bụrụ ewu ife anyị na-ekwu bụ na ọ bụrụ ọkụkọ ife anyị na-ekwu bụ na ọ bụ mmadụ na na ọ bụrụ na eziokwu eziokwu na ọ bụ mmadụ nke a bụ na ọ ga-enwe ọ ga-ama ọdịnala ọ ga-ama ife dị n'ala ọ bụrụ ife dị n'enu ife dị n'ala ọ ga-ama ife ndị a niile o wee bụrụ onye igbo nke bụ onye zuru oke kedu ife o ji bụrụ onye zuru oke maka na mmadụ akpụzila akpụzi anyị abakwakwa n'okwu ọzọ zi uzi uzi ọnya ka anyị ji wee bido na ọmụgwọ n'oge gara aga ọnya ka anyị ji bido na ọmụgwọ si na a na-akwadobe ịtụ ime nwa igbo tupu tupu tupu nwa igbo apụta ụwa na-akwadobegoli ọnọdụ a ọnya bụ ọmụgwọ kedu ọnọdụ nwaanyị nọ kedu afọ ị e ga-ejikpu nwa kedu arụ a ga-ejikpu nwa kedu echiche a ga ejikpo nwa kedu usoro a ga ejikpo nwa nwa a e wee pụta ụwa ewee rapụ a o wee lụọ ọgụ arọ o wee ewee e rapụ ọgụ arọ na ịsatọ ewee nye afa mgbosi a ka nkụzi bido ka nkụzi malite ya bụ oru arọ na asatọ ọgụ na asatọ ewee bido ya na nkuzi tupu nwata ebido e, anataba nkụzi nke eji nke eji ọnụ ekwu ọbagoli na mmụọ ya site na mmiri ala kedu ife ife a niile na-aga ọ na-aga maka na a na-achọ ịkpụpụta mmadụ teghete a na-achọ ịkpụpụta onye igbo ma ife a na-achọ ịkpụpụta mmadụ ọmandụ ọ ebe a bụ ebe a na-aga yana site n'ụgbọ si afọ amụlia ụbanye n'ọgbọ ebe a ka anyị si nweta mmalite otu ọgbọ ọ site n'otu ọgbọ a ka anyị ji kwuo maka ndị eku n'aka ndị na-aṅụ ala wee lue na ndị okenye ndị karịsịnụ ndị bụzi ọkala mmụọ ọkala mmadụ ndị ntụ nkọwa fa na atụmatụ fa bụ ndị a na-akpọ ndị eze nwudene maka na fanọzi n'ọkala fabụzi fanọzi mmụọ nso maka ọnwụ fa ndị a akataghị arụ fa na-anụzi nzọụkwụ mmụọ fa na-anụzi ọnụokwu mmụọ ya na mgbosi mbụ amụrụ nwa igbo ọ dapụtara na mgbosi ikpeazụ enilie ọ nọ n'otu ọgbọ ọ nọ n'otu ọgbọ maka gịnị maka na ka e wee kpụzie ya ka e wee kpụzie nwata ka ọ wee pụta mmadụ ka ọ wee bụrụ mmadụ ka ọ wee bụrụ onye dị enlightened ya na anyị na-akpọ anyị na-akpọ onwe anyị mmadụ ọnya ka o ji agba igbo wali igbo bụ igbo ọ na-agbafaghalị ka e ka mmadụ ya esi wee kpaa ụdị agwa maka kedụzi onye kedu ka mmadụ ga-esi kpaa ụdị agwa ọ na-agbagwoju igbo maka na igbo ghọta na onye ekwu maka mmadụ ọ na-ekwu maka onye dị enlightened kedu ife ọ na-akọwa onye ma ife ọ na-akọwa onye ma ọdịnanị kedu ife ọdịnanị ji dị mkpa maka na oyiwu okike ogu ogu ya na otu ọgbọ anyị na-ekwu bụ ụlọ akwụkwọ na nkụzi ọ bụrụ na ndị na-aṅụ ala wee lue ndị mgbali ọtọ o si na ndị mgbali ọtọ ndị na-aṅụ ala baa n'amaka ekwu o si na amaka ekwu banye ndị ndị nụbago nwanyị o si na ndị nụbago nwanyị banye ndị chiri ọzọ o si na ndị chiri ọzọ nke mbụ banye na ndị chiri ọzọ nke a wee lue na ndị ichie ife niile abụọ na akwụkwọ nkụzi dị iche iche a na-enye nwata maka na nkụzi ị na-enye nwa na-aṅụ ala bụ ị na-enye ya nri mm, mm. ọtọka ị na-enye ya nkụzi ngwọsị afọ ịbalị afa ị na-akpụ ya afịa maka na ịchọ ka o welu ntị ife ịchọ ka ọ welụ ntị n'ụba ife ọ bụrụ nwa adọla ọdụ ọ gị nwasị n'oge ezugo ka ị nọbịa anị ka ọ nọba ọdụ ọ gị nwasị n'oge ezugo ka ịdịnye ya n'afịa ka o were afọ dine ka o wee nwee ike wee na-akpụ onwe ya ọ gị nwasị n'oge ezugo ka ịdọba nwa ọdụ maka na ịdọbali ọdụ nwere ife ga-eme n'ụwa ka ọ nọkọtakwunye dọla ọdụ mana mgbosi izizi izizi izizi ị na-enye ya ala gịnị a na-ekwu okwu mgbosi gị nwa bụ nna na-ekue gịnị a na-ekwu okwu ife ndị a niile bụ nkụzi uzi were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi dọtkọm ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ. nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na dọtkọm taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com ya na ife nwa ọtọ dị iche na ife inyeli ya mgbe esili e ya ngwa weta iko maka na mgbe ọ na-ada ọdụ ya asị anya ya iko ịma nsị anya ya iko maka na ọ jiri ọkara ọdụ gaba ije gị nwaka na-achọ ịkụzilie ka o yesi wee maka na ọ marọ na ọ nwere ọkpụkpụ azụ ọ gị mere ọma na ọ nwee ọkpụkpụ azụ ọ kpatara na mgbe ịdọbali ya mbụ na ọ na-ebe akwa na ọ na-ebe akwa ịdọbịa chọọ ka ọnọdụ ọ na-ebe na-eti onye nọ n'akụkụ a na-asị kedu ife a na-eme nwa mana ọ maka na ị chọrọ inye nkụzi ọmụta nke a kedu ife ọzọ ime iweli ife o ji egwu egwu debe n'iru e, ọbịa iwelie iwepụ a ka o wee bido wee nwee ike wee gbebe igbe wee bịa ịbịa welie ya na site na mbụ wee lue na mgbosi nke ikpeazụ nkụzi bụ ife anọ n'ime ya na anyị na-ekwu maka otu ọgbọ ka anyị ghọta na ife ndị a niile nwere ife igbo ji wee mee anya maka na ụwa dị n'iche n'iche ụwa bekee bụ kịta na ị ga-eje n'ime ụlọ akwụkwọ ewee kụzieli ya etufasi akụzi mana ụwa nke ndị igbo bụ n'ụwa na ya bụ ụlọ akwụkwọ ndụ bụ na akwụkwọ onye a na-epụta na-epụtago na ị ga-ama ife maka na ị ga-abụ onye igbo ma ife ya na otu ọgbọ a na-ekwu bụ oge dị iche iche e ga-eji wee nye nkụzi dị iche iche ime ka nwa bịala ụwa inwe ime imepụta onye mmadụ imepụta onye abata n'igbo imepụta mmadụ ime ka ọ nwee ife. ịkpọta akọ na uche kpọbata n'ime ya nọ etu a ka igbo si wee malite nkụzi kedu ife a na-akụzi kedu ife igbo na-akụzi ife ndị a niile kedu ife ọ bụ aka igbo na-akụzi ya na ụbọchị enile onye afọ ụbọchị a ka nkụzi nke a na-ebe maka nọ na ụbọchị a ka a na-agwazi ozi nke ikpeazụ maka na ọ nwere ife a na-agwa ozu wee nie ya ọ ndị igbo da ebula ozu tinye naanị nie o nwere ife a na-agwa ozu a na-etinye naanị tupu enye ya tupu ekpochie ya aja onye ọbụla nasa o nwere iwu a na-enye o nwere ozi a na-ezie o nwere ife a na-akụzilie ọkwa ofu nkụzi a ka o wee ghọta na ọ ka nwere ọrụ ọ ga na-alụ ya na ife ndị a niile anyị na-ekwu ma esitere n'ịba afa wee lue n'ọnwụ onye igbo ọbụla nọ n'ọgbọ maọbụ nwoke ma nwaanyị mana anyị mana a na-abịa ọ dịka ọsọ ụmụ nwoke nọ n'ọgbọ mana nwa igbo ọbụla nọ n'ọgbọ maka na ọgbọ anyị ghọta kịta bụ ndị igbo bụ ọgbọ ndị okenye mana ọgbọ site na mgbọsị amụrụ nwa maka na onwe ka igbo si akọwa onwe fa. ya na ya ma na ị e na-enye nkụzi dị iche iche maka amamife dị iche iche iji wee kpụghepụta mmadụ iji wee zụpụta ya maka na nkụzi nwere ife ọ na-enye nkụzi na-echọ ka ghọta na onye igbo ọbụla na o nwere iwu jie na onye bụla bụ onye igbo na o nwere iwu jie o nwere iwu ji onye igbo afọ iwu a bụ iwu ji onye igbo a bụ iwu ana. iwu ji ana iwu nye ana ana bụ iwu ana ọ bụrụ iwu enu maka na iwu enu na iwu ọkụ na iwu ikuku fa niile dị n'ime iwu anyị nya nọ iwu anyị chịkọtara iwu a niile mana iwu anyị site n'okike na mbụ ma naanị bụzi onye ifo onye anyela ya akpụkpọ arụ nye anyị anya nye anyị eze nye anyị mbụ nye anyị afa anyị na-akpagharị na-ekwu okwu maka na iwepụ anyị ikuku nke nọ n'ime ama mbụzi anyị ama mfụzi anya ya anaghị anyị nyere ife ndị anyị na-efere anya ọ bụrụ ikuku ọ bụrụ nkwọ ọ bụrụ nkwọ ka anyị na-afụ ife a ife anyị na-afụ ife a anyị ọ bụrụ mmiri ka anyị na-afụ ife niile anyị na-afụ abụrọ mmiri ife abanị ọ bụrụ ọkụ ka anyị na-afụ ife abanị na ife ọ na-eme ka anyị ghọta abụ naanị etu anyị si bụla eke na oyi na afọ na nkwọ mana onye ndị abụ oye ndị abụ eke na oye na nkwọ na onye kpuchi ife niile bụ ana ya na iwu ani iwu iwu bụ ife anyị na-amụ ta afọ anyị nọ n'ọgbọ sinsi afọ amụrụ anyị maka nọọ iwu a na bụkwa anya ebe a ka anyị si enweta iwu ndị ọzọ ndị a niile maka na nwata tinye aka n'ọkụ ọ nweta iwu ọkụ ọma na ọkụ na-ele ele mana kedu ife o ji wee nweta ọkụ ọkụ ama na ọkụ na-ele mba maka na ọkụ dị na-arụ anyị akpụ gị ekpụzie nya kpụpụti ọbụlụ mmadụ nya na anị na-emetụ mmiri anị na-emetụ ọkụ naanị bụ onye nwere imi na-ekubata ume ya na iwu ndị niile anyị na-ekwu bụ iwu a ya na o nwere iwu ji anyị ma anyị na-ekwu maka ọgbọ ka onye igbo ọbụla wee bụrụ mmadụ zuru oke wee bụrụ mmadụ teghete ya na ọ bụrụ olue olue onwe isi awụ ọmala ife mba amamife na-ebido na mgbọsị amụlịa site na nni olilo wee lue na-agụnye ya afa wee gwabie okwu wee nyebie nkụzi ya na zila afa zila anyị ọdịnanị ife ya na anị iwe ife dị naanị ya na anyị na-ebịa mụ na gị bụ ndị uze n'ụdị dị iche iche mụ na gị bụ ndị uzi n'ụdị dị iche iche na onwere onye na-adị enye nkụzi n'ụdị nke ya ya na onye igbo ọbụla kpata ndị igbo ji wee debe onwe fa na etu ọdịnala fa maka na ife ndị a niile bụ ọdịnala jie maka na onye igbo ọbụla ka iwu a na ji iwu a na anyị na-ekwu maka ya bụ gịnị ọ site n'iwu ana ka onye igbo ji amata ife bụ nsọ ana ọ site n'iwu anị ka onye igbo ga-eji mata nsọ anị kedu ka ị ga-eji mata nsọ anị ọ e, ịcha isi awọ nụọ nwaanyị ịtọ mụta ụmụ iri na ise iwe mmanụ nsọ anị ọ na-esite na nwa dịka anyị si kwuo oge nnekwu maka ọgụ arọ dịka anyị si kwuo maka oge nnekwu maka etu esi egbu awọ nwayọọ nwayọọ ọ na-edeba ọ na-edeba mana ife kpata o ji eji nwayọọ nwayọọ edeba bụ maka na onwegoli ife gbaa gburugburu igbo debelụ ga-enye aka iji wee nye nkuzi ndị a niile ife agba gburugburu ji ife niile ha bụ nyanwa bụ nya bụ na o site n'ime ka isi wee mmalụ na tupu anụ amụọ nwa ka anụọ nwaanyị ka ụmụnna na ụmụnna solu ka ejikọta ọnụ ka udo dị na-abanye ọmụgwọ ka nwaanyị debe onwe ya ọgọ ka nwaanyị debe onwe ya nsọ ka e wee mụpụta nwa ka e wee nye ya ala ka e wee nye ya nkụzi ka e wee banye ya afa n'obodo dị iche iche dịka obodo ebe m nọ bịa ife ndị a niile baghara m ịgha nwere usoro mana ana igbo ife ndị a niile nwere usoro usoro a bụ usoro anị eji emepụta mmadụ eji emepụta ọma ndụ eji emepụta mma eji emepụta mmadụ teghete onye igbo teghete maọbụ nwoke maọbụ nwanyị onye zuru oke maka na teghete bụ uju onye jula eju na amamife onye jugola eju na amamife ya nọ site n'iwu n'ịmata iwu ka ị ga-eji malụ nke bụ nsọ ọ site n'ịmata iwu ana ka onye igbo ga-eji mata nsọ ana maka na ife ndị a niile fa niile gbakodosila ọnụ mana ofu ga-emegheli nke ọzọ iwe malia ya na site n'ọgbọ site n'ọmụmụ site na ndụ site n'ịpụta ụwa ndị igbo wee ọganaizie onwefa ka ntinye oyibo a ka o wee kwa ịghọta in organized society etu ndị igbo si wee organize like ịbịa n'obodo ebe ebe m na-agwa gị na fanwe sistem asị gị rapụ nke anọ sistem so na-ekwue sistem n'obodo oyibo ebe m nọ onye ọbụla n'ebe a aghọta gị ife a na-ekwu e, etu a ka ọ dị ife a na-akpọ ọdịnala ọkwa sistem afọ mana ịma mfụ ịma anya ma ọ bụla ebe ife edebelu ka ife ndị ọzọ niile wee sonye ya na ọdịnala ka anyị ga-eji wee malụ ghọta nsọ site n'iwu banye nsọ wee ghọta ife bụ nsọ anyị ọ etu a ka esi ewepụta mmadụ onye ma ife ya na anyị na-ekwu maka mmadụ anyị na-ekwu maka onye ma ife anyị na-ekwu maka onye ma ife onye ma ife ndị a niile onye ma na o nwere ife ndị a niile na fastụ anyị wee bịa ya na anyị na-ekwu maka iwu anyị anyị na-ekwu maka nsọ anyị ka anyị ghọta na ife ndị a so anyị wee bịa maka na ose anyị wee bịa na fe nwere nkewa ya na anyị emetarọlịa na etu a m nọ na nwa bekee karịa ife m nọ n'ala igbo na m aghọtara ife bụ nọ nwere ife bụ iwu anyị na nsọ anyị maka na ife ndị a mama amụ ya mama amara ọ dị ọ dị adị ọnya ka o ji wee bụrụ ntọ ana ọ na ana ya na ana ada ekewa ekewa fe nwero nkewa ya na ọ bụrụ na inyere ya nsọpụrụ igbuo osisi niile dị n'ala ị na-ajụ onwe kedu ịkpata na ọya ọbụla pụta na ọtụalụ ndị be anyị maka na osisi adịghịzi kedu ịkpata na mmiri zoo obulu onye ọbụla bulu ụlọ bulu mmadụ bulu moto maka na inwero maka na idebere onye bụ iwu idebere onya bụ nsọ kedu ịkpata na abalị na mama m bịa n'ala ikuku na anwụ a na-atagbu m maka na idebere onya bụ iwu idebere onya bụ nsọ ya na ife imela anị ka imela onwe na onwero anyị ada alụ alụ mana mmadụ na-alụ alụ site na agwọ na-akpa emesịa anyanwụ bụ mmadụ ebebe akwa ya na ọ nwee ife so anị bịa ife ọ na-ekwu bụ na ọ bụọ na mmadụ bụ mmadụ ya na ọ bụọ na mmadụ bụ enlightened being na ọ ga-ama nwekọnya na ana maa na ọ dịla ana mma ọ dịla ya mma na ana buo ụzọ na ọ nwere ife bụ ntọnanị na ọ nwere ife tụọ naanị onya ka igbo ji wee gwa anyị okpukpu asaa mgbe anyị na-ekwu maka inye ụwa idebe ụwa mma maka ndị na-abịa abịa okpukpu asaa okpukpu asaa nụ ife ọ na-akọwa bụ na ọ bụrụ na anyị bụ ndị ma ife ọ bụ na anyị bụ mmadụ maka na mgbe ndị mbụ na ndị egede mgbe ndị mbụ na ndị egede wepụtara asụsụ igbo asụsụ igbo nke bụ okwu afa dịka anyị e si kịta na ọ bụrụ ọdị ife anyị chee na a na-ekwu bụ ife a na-ekwu na ife niile bụ ife mili emi rinne rinne rinne ya na mgbe ndị mbụ na ndị egede batalụ wee sị na ọmụma ndụ bụ ife a ga-akpọ ife aja ụkwụ na-aba aga ije ndị a ga fa, ndị afamụpụta ifefa na-akọwa bụ na ndị a bụ ndị nwere akụ nwee uche ndị a bụ ndị nwere akụ na uche ndị a bụ ndị akọ na uche famụ anya ya na akọ na uche famụla anya na fa enlightened mana abịa na asụsụ nwa bekee anyị ga-eche na enlightened bụ onye jere akwụkwọ ya onye na-ejere akwụkwọ adịrọ enlightened onye na-ejere akwụkwọ is still an illiterate ọ dịrọ enlightened mana amamife ndị igbo esiro n'ime ụlọ akwụkwọ apụta amamife ndị igbo si n'ana o si na ndụ ya na onye ọbụla ya na ndụ dị na nwa onye ọbụla dị ndụ dịka onye igbo dịka ndị igbo si wee debe maka sistem nwa bekee si na ọ bụrụ na ịchọọ ka ịdị enlightened na ị ga-eje n'ụlọ akwụkwọ ị ga-eje akwụkwọ ịma mbụ illiterate maka na ịbụrụ illiterate ịma mbụ ịma ndị enlightened mana na igbo nọ akwụkwọ n'onwe ya bụ ndụ ya na ọ bụrụ na ịnọdụ na ndụ dị ndụ ghọta iwu anyị ghọta nsọ anyị malụ na ife ndị a niile bụ sistem abụọ dị naanị ọkpụpụta gị ọkụzielu gị nkụzi anyị ga-enweta ga-eme gị bụrụ ịdịkwa enlightened ịbụrụ mmadụ ya na mmadụ is an enlightened. nke a bụ etu igwe ike isi tụgharịa mmadụ na bekee ya na mmadụ abụrụ person person is per sound per sound vessel okwu si apụta mkpọtụ si na apụta that is person per sound so that sound is actually sound. individual abụrụ mmadụ individual is telling you about indivisible duality na onye a bụ indivisible duality ya ka iji nweta biology or biology ya na ife ndị a abụrọfa bụ nkọwa na ntụsa mmadụ na mmadụ na-enye gị this being onye aghọta that in the visible duality nwekọnya na okike nwekọnya na chi nwekọnya na chi site na ana nke ọ na-azụ okwu nke nyelieni nke kpụpụtara ya na onye a bụ onye ghọta per sound na ya bụ vessel ikuku si na eme mkpọtụ wee bụrụ okwu maka na okwu ị na-ekwu bụ ikuku ya na the superior aspect of it bụ mmadụ bụ onye ghọta ife ndị a niile ya na nghọta melie wee enlightened onye akpa ka o ji bụrụ mmadụ nya na ife onye igbo na-akpa agwa ka anụ ọfịa onye igbo asị ya na ọ na-akpa agwa ka anụ ọfịa onye igbo na-agwụ ya anya mala ife ọ na-ekwu maka na ọ na-agwụ ya na ọ bụrọzi mmadụ maka na ọ bụrụ na ọ bụ mmadụ ọ mala ife ọ na-eme ya ka anyị ji ekwu maka mala onwe gị mala onwe gị cheta onye ịbụ lota onye ịbụ elofu na ife ịbụ na ịbụrụ nkịta na ịda agba ewu na ọ aga mmadụ efe anya ikpolo nwaanyị akpọrọ nkịta ọgba anya na ife ndị a niile so n'ife debela anyị ya na ntọ na ana na bụ ekewa ekewa ọnya ka o ji wee tọ ọ tọrọ atọ ọsịrị anyị nkedo na ana ọ bụ na ọ bụ nkedo na ana ekepụ maka na ife ikedolo ekedo ị ga-eje tọghepụ a mana ọ gwara anọ ntọ na ana ya anọ tọrọ atọ na ana onwero ife ga-emegide mụnwa ga-apụ gịnwa ga-apụ okeke ga-apụ ee eh, chukwudi ga-apụ ee eh, nwa ga-apụ ee eh, kedu fa anyị ncha ga-apụsị na ofu oketukwu tupu ma michael ma peter ma paul ma james onye ọbụla ga-apụ mana ife atọ naanị katụkwa naanị onwero ife nọkata gbasa afa nya ife ọ na-agwa anyị bụ na ọdịnanị na onwunye ebe ọ bụ ebe afọ bụ ebe iwu anị na nsọ anị na bụnyanwa bụ ntọ na ana si na ọ na-atọ ụtọ ma ọ na-enu inu na ife a na ana na anyị nwa ọ bụ na anyị chọọ ka anyị agwa ka anụ ọfịa anyị chọọ ka anyị dị absolutely stupid anyị chọọ ka anyị banye absolutely into stupor anyị asị na ọ dịrọ na ọ nwere maka na anyị jele akwụkwọ maka na anyị jele obodo oyibo maka na anyị jele na anyị kpatala ego that is absolutely the worst level na ọdịda mmadụ ga-ada dasịa tipịasịa na amarọ ife ya na igbo na-ekwu maka mmadụ o nwere ife igbo na-akọwa maka na igbo enwere ife nwa bekee na-akpọ devil igbo enwere ife nwa bekee na-akpọ satan ife igbo nwee bụ nzuzu ibelibe amala ife ya nọọ ife igbo na-asọ nsọ ife ndị a niile bụ ife ana na-asọ nsọ asị onye emela ife ana na-asọ onye emelu nzuzu onye emelu nsọkwu a onye emela amala ife a maka na nzuzu maka na nsọpụ maka na amalụ ife na-eweta mmelụ anị mmelụ anị bụ ịda iwu ana ya na itinye ife ndị a niile ijikọta ọnụ mee ya ọbụla ife anyị ji eli nri ife anyị ji asa arụ ife anyị ji esi nri ife mmepụtalụ nri afọ anyị na-esi etu anyị si edina nwaanyị etu nwoke si edina anyị etu anyị si anụ nwaanyị etu anyị si amụ nwa etu anyị si alụ ụlọ etu anyị si ekwu okwu etu anyị si achị ọchị etu anyị si eficha ike etu anyị si eje nwa amịlị etu anyị si afụ ụzọ etu anyị si eme nkọwa ife ndị a niile ife chịkọtali etu anyị si eji eme ife kwa ụbọchị kwa ụbọchị kwa ụbọchị kwa ụbọchị bụ omenala bụ omenala ya na ọdịnala ekoro n'elu iwu a na-ekoro n'elu nsọ a na-ekoro n'elu ntọ na na-ekoro n'elu ọ dị na ndụ na gị kwa ụbọchị kwa ụbọchị site n'omenala na ife anyị na-eme na ife anyị na-eme eme ya na anyị rapụ ife anyị na-eme eme ife anyị ma anyị ga-eme eme ka anyị wee dị dịka echi ka o wee mee anyị ka anyị bụrụ mmadụ teghete ka o wee mee anyị ka anyị bụrụ ndị ma ife anyị na-eme nsokwu anyị na-eme mkpọkwu anyị na-eme ọzọ anyị na-eme nke onye ọzọ anyị ya o nsọ anyị ya o iwu anyị ya o ntọ na anyị ya o ọdịnala ka dị ya mana mụ na gị and he ọs us ndị ọzọ anọchie ya na ife ife nkọwa na-akọwala anyị bụ na mgbe Igbo na-ekwu maka otu ọgbọ mgbe Igbo wepụtara ọdịnala eme ife ma otu ọgbọ wee nụ nwaanyị ife ndị a niile bụ ka igbo wee dị dịka echi na echi ada agwụ agwụ ya na ife niile nwere nsolo ndụ ndị igbo abụrụ ndụ accident o sistem dị n'ụdị nke ise sistem that is unique unique to igbo nes ya na igbo nes bụ ịghọta ife ndị a niile ịkpọlite ife ndị a niile imepụta ife ndị a niile na ndụ m nwa na ndụ gị nwa na ndụ anyị ọnyanwa ga-enye anyị dat igbo biliti igbo uniqueness ga-ewepụta igbo creative ability ọdịdị igbo na mmepụta ife igbo maka na ọ bụrụ na igbo adịrọ creativity anaa ya na anyị nọ n'ọnwa anyị ụmụnne m mana ife niile gbasara igbo metụtara onwe ya onwero nke kwụsị ọsịa na anyị na-ekwu maka mmadụ teghete anyị nọ n'ọnwa anyị si na anyị nọ n'ọnwa ana ka anyị ghọta ife ọ bụ maka na ọnwa na-aga njem ya na ọnwa anyị nọ n'ime ebe ọnwa na ọ ga-aga njem oru na ịsatọ o bufeela onye ọzọ mana ofu ife aka a na-ekwu ofu pam pam pam pam pam ọtụgide ike eju mana ọ bụ na iko na-eru eri ọ na-atụ ọ na-adapụ ma nju eju ya na ebe a ka m ga-eweta ozi m tata n'isi njedebe ụmụnne m na asị na mberede nyi dike mana mberede ka eji ama dike o ka ọnọdụ si dị mana a ga-apụta a ga-apụta kama ọ ga-agbanarị anyị ka agbubelie ọdụdụ ekenekwa m ụmụnne m afa mbụ ngozi chukwu ka dobi jele a sị m na ebe a na-eje dị nso mana ebe a na-eje tele aka mana ebe a na-eje dị nso ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na arụ bụ nke unu site n'ebi ebi lue n'ebi ebi ekenekwa m na a sị m ya dịkwala onye ọbụla mma n'ebe ọbụla ya nọ na daalụkwanụ